Nwaanyị a bụ asa. This woman is a dazzling beauty. Nwaanyị a bụ asa. This woman is a dazzling beauty.